ụmụnne m anụrụ m akụkọ a obi wee gbaa m njọ ihe onyonyo na-ahụ n'akụkụ mba ife merụ na adani n'Enugu steeti a sị na-enwe ndị bịara igwe a na ha na ndị lokal vigilante so wee jebe ma ndị polisi e wee ruo ebe ahụ unknown gunmen wee rụpụta wee gbagbuo ndị polisi mmadụ na-abụ n'ofu onye lokal vigilante o mezie ka ndị agha obodo a wee chighata n'obodo a a na-akpọ adani wee jide ọtụtụ ezinụlọ wee mụọ ya ọkụ oke n'ọsọ ngwere n'ọsọ wee e necha anya bụ ife owute m wee e na-asị kedu onye mere ndị Igbo ihe a biko onye mere anyị ihe ọ ya adịkwara ya na mma o kedu ife kpatara o ji bụrụ mgbe ọbụla ma ọ bụnagodo onye gọrọ ọgọbe ngwere kwa ụbọchị a na-anụ akụkọ one day too many troubles one day too many troubles na eke esi wee render so many families homeless na this economic situation this ungodly period anyị nọ na igbo this hours of darkness anyị na-eme experience n'ala igbo ka a na-reduce so many families to abject poverty anyị nwebere economic crunch o wee dị otu a igbu ndị agha adịrọ mma igbu ndị nche adịrọ mma enwere ka nsị wee kwado ịkwafu ọbara chacha mana ọ bụrụ the reprisal attack ya bụ the best thing negodo ọtụtụ ụmụazị unu negodo anya achọrọ ịma ma mmadụ nọ n'ime ụlọ a na-amụgasị ụlọ ọkụ ife eme ụmụazị a ha bounce back to the street ha plunge ya into evil na street ya the bitterness in their hearts maka this attack erenda homeless maka ụdị ife a dapụ apụ n'obi ụmụazị ọ n'obi ha unfortunately o nwee ka ha si mụtacha ife ọjọọ na street ndị ya bụkwa dia prime target bụ ndị sekuriti maka ife ndị a ka ya ada gbakọ ife a bụ hours of darkness ka anyị nọ na ya anyị ada agbọ mbọ ka e ife maka ọ bụrụ na ife bata ọchịchị ya pụọ ka anyị were na ezi obi na-eso onwe anyị the solution to this crisis abụrụ ije mụsị ụlọ ndị mmadụ ọkụ maka ụlọ niile a mụrụ ọkụ the culprits ndị nke ha gburu ndị nche emebọkwa ha apprehended enwudebere ha erenda so many lives useless oge Osama bin Laden kwatu Pentagon na Amerịka 9/11 anyị ada echezọ ya o nwere Amerịka 10 good years 10 good years inweta ife mere oge nke Bush ma nọọ Obama bụ onye nwetaziri Osama bin ha wee nyogide anya nyogide anya nyogide anya zipụkwuo ndị agha ndị Amerịka ha jee mụwa asụsụ ndị Afghanistan wee megide ife soro n'izu a na-agba ebe ahụ wee mara ebe ozo nweta tọnel ebe ozo ganye na ha egbuo ya ife o were ha bụ 10 years dis eh, kaduna tren bọmbi na mere ahụ na ịtọ gara aga ọkwa izuụka one ma one ka a ka na-enweta ndị mastermind that bomb blast izuụka one ma one ejeje mụsị ụlọ na kaduna mba ejide dị ho village amụsị achọrọ ime ebe ụmụazị a achọrọ ịma their age parents ọ bụrụ ife aka jụrụ eti ha in pains in abject poverty ha nụrụzie n'ihe mgbu in perpetuity biko nụ ife ndị ọdịmma maka ife nwere ike iweta underground war between adani and ndị ịga community maka ndị adani na-ekwu nọ ndị ịga community otu a ka ha si ebe onwe ha ebubo nye bụ ife dịka omee na adani asị nọ ndị community bi na adani e wee jebezie na ịga kọmuniti jee onlishie mehem obodo na-aba abụrụ na ha na-eme bụ intermarriage ha ka ya anụkọzikwa maka enwego accusations enwego point fingers the top priority of the government politicians wo i protect poor families that's number one assignment mana baya ọ dịrị otu ahụ enwere gọvanọ of Enugu steeti enwere sinetọ na-afụ maka dị senatorial zone enwere a eh, member or members of house of assembly ma steeti ma federal n'afọ maka dis constituency ndị a niile akọnzọtụrụ ha tupu ejemụnye ụlọ ọkụ onwe onye fụrụ ha nụ maka ọ bụrụ na afụrụ ha jemonye ụlọ maka na ebu egbe ema na their offices are go neglect from the security department ana m agwụ na eziokwu ọ ife ite ure ka ọ bụ very shameful emekwa maka na ofu onye ori gbabata n'ime afịa wee jide ime afịa market square mụọ ya ọkụ ị ga-achọba onye ori ahụ ọ ka ndị isi kpakọrọ ọnụ si eme the security men and women ndị nwere the good interest of ndị Igbo at heart biko ana m ayọ unu biko what goes around comes around o nwere onye a mụrụ ọ bụrụ onye nche you were once a civilian ịbụ onye nkịtị emecha banyezie na armed forces fine ịrụchakwa ritaya ị na-ezumike nka ị ka ya abụkwa sivilia o nwere onye amụrụ ọ bụrụ onye nche o nwere onye amụrụ o buru egbe si n'afọ wee pụta ụwa maka ụdị iwe a eji wee bakwute ndị obodo a wee unleash dis anga wee mụọ be ha ọkụ e were ụdị iwe a wee baa na Zambiza forest ka m gwuo na eziokwu all the terrorists will pay sudden visit to hell ama gwunu nke bụ eziokwu without a return ticket ekwuona m ka ọ ha m n'ọnụ afa m brọda Pọl Chigbo ka uche anyị dị ya ka anyị were ire anyị gụọ eze anyị ọnụ maka ife niile a bụ na be ka ọ na-eme anyị nwa bụ the victims anyị nwa nọ na glass house anyị nwa na-atụ onwe anyị okwute uche anyị dị ya zisa ihe onyonyo a ka Chineke gọzie unu